AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke mere mma ndewoo kee ka ụbọchị dị ya dịrị gị mma ya dịrị mma ya dịrị ọha na eze ege anyị ntị mma n'ụbọchị taa anyị abịala ọ bụkwa na ụlọ ọrụ mgbasa ozi anyị adventist world radio ka unu na-enweta ozi ndị a dị iche iche ụbọchị taa bụ ụbọchị okwu maka ahụike ọhaneze dịka unu maara nke ọma na ahụike ọhaneze dị anyị mkpa na nchekwa ahụike ọhaneze bụ ihe nke kachasị mkpa n'ime ndụ mmadụ ya mere ka anyị ji na-ewepụtara unu atụmatụ na ụzọ anyị ga-eji nwee ike mee ka ahụike anyị bụrụ ihe ga-adị n'ezi nchekwa n'ụbọchị taa anyị ga-eleba anya na ụzọ ihe ize ndụ dum dị iche iche anyị na-enweta site na mmiri dịka anyị kwuru n'ụbọchị ndị gara aga mmiri na-enwe ezi nchekwa bụ ihe jọrọ njọ ma bụrụkwara ihe na-ezu oke anyị ji mee ihe ọbụla nke anyị na-eme na ogige anyị ha dum dị iche iche dịka anyị maara na mmiri ndị a na-ajọ njọ apụtaghị na mmiri ndị a jọrọ njọ site n'ebe ha si bịa ọ dịka Chineke ji kee ha ma ọ bụ obibiri na ọnọdụ anyị na-eji ebi obi n'ime obodo mere mmiri ndị a ji dịghị mma ọṅụṅụ nke pụta na onye na-aṅụ mmiri ndị a nọ n'ihe ize ndụ inweta ọrịa ọjọọ ndị dị iche iche na-emegide obodo anyị dịka anyị kpọchiri n'ụzọ ndị ha dị iche iche anyị na-eji emetọsi mmiri ndị a site n'ụlọ ọrụ ndị emepụta ngwaahịa site na ọkpụkpa agwa anyị dịka ịga na mmiri na-asa ahụ dịka ị na-afụ akwa n'ime ọdọ mmiri anyị dum dị iche iche dịka igbu okpo ihe ọjọọ niile si n'ụlọ ọrụ ngwa ahịa anyị na-asọ asọba n'ime mmiri dịka ọtụtụ ndị na-eme ha gbuo anụ maọbụ mmadụ ha atụkpo ya n'ime mmiri anụ ebe ahụ reshia ọnọdụ ndị a bụ ihe na-ebute ọrịa n'ihi na mgbe ihe ndị a rere ihe ndị a ga-anọ n'ime mmiri ebe ahụ dọkọrọ n'ime mmiri ebe ahụ ngwa ngwa anyị mere ebe ahụ bịa ekuru mmiri anyị ga-ekuru mmiri ahụ laa nwee ike ṅụọ ya n'ụzọ dị otu a na-enwe ezi nlekere anya nke pụtara nọ na ụmụ nje na ihe ọjọọ ndị a juru n'ime mmiri ahụ ga-ebili megide ahụike anyị nke mere nụ ọtụtụ mgbe anyị na-abụ ndị na-anọ n'ahụ esighị ike na-abụ ndị na-aṅụgharị ọgwụ ọ bụkwanụ ụzọ Chineke si chọọ ya ma ụbọchị taa anyị ga-enwe ike kpọchiara unu ụzọ ọrịa ole na ole nke anyị nwere ike ịnweta n'ọnọdụ ndị dị otu a ọrịa ndị a dịka nke ọrịa ndị afọ ọsịsa ọrịa ndị dịka akụm ọchalanya ọrịa ndị ka ọrịa mgbere afọ ọrịa ndị ka ụmụ mkpụrụ mkpụ ha dum dị iche iche ọrịa ndị dịka nke a na akpọlolu bekee polio ma ọrịa ndị dịka nwaọrị ọrịa ndị a dum dị iche iche bụ ọrịa anyị na-enweta site n'ọnọdụ ọjọọ ndị jọgburu onwe ha na njọ n'ime obodo ọrịa ọjọọ ndị a bụ ọrịa ndị a dum bụ ọrịa ndị anyị na-enweta site n'ọnọdụ mmiri anyị na-aṅụ adịghị ike n'ụzọ o kwesịrị igbo onye ọma na-ege anyị ntị anyị ahụlanụ ọnọdụ ndị anyị na-enwetakasị site na mmiri nke anyị na-aṅụ na-adịghị mma ma igbo ga-ajụ sị ka ihe anyị ga-eme ma gbanarị ọnọdụ ọjọọ ndị a dị otu a na kpọmkpọm oge ole na ole fụrụ ọnụ anyị ga-enwe ike leba anya ụzọ anyị ga-eji mee nchekwa mmiri anyị ka ọ bụrụ ihe ga-adị ike ma nyere n'iwuli ahụike ọha na eze elu nke mbụ n'ebe a bụ na anyị ga-abụ ndị ga-azacha mmiri anyị ma ụzọ a na-esi azacha mmiri dị ụdị abụọ anyị nwere ụzọ a na-esi azacha mmiri nke mekọtara mmiri nke buru ibu nke pụtara nọ na ụzọ dị otu a bụ ụzọ a ga-eji zacha mmiri ọhaneze ndị bi na gburugburu obodo anyị maọbụ ogige anyị dum ga na-eji aga ekuru mmiri ọnọdụ dị otu a bụ nke anyị na-enweta n'ụlọ ụlọ gọọmenti etiti nke dị n'ime ime obodo ụzọ ọzọ bụ ụzọ nke a na-eji azacha mmiri nke dịkarịrị nta nke pụtara nọ na ọ bụ ụzọ ezinụlọ dum dị iche iche ga na-eji maọbụ atụmatụ ezinụlọ dum dị iche iche ga na-eji na-azacha mmiri ha iji mee ka mmiri nke ha na-aṅụ bụrụ ihe kwụchịm ma nwee ezi ntabere n'ebe ahụike ha dị n'isiokwu anyị a nke bụ ịzacha mmiri anyị ga-ahụ na anyị ga-enwe ike zachaa mmiri anyị nke ọma ma ọ bụrụ na ebe anyị na-echekwa mmiri a bụ ihe na-adịghị n'ọnọdụ ụrụ ọtọ anyị ga-enwe ike ngwa ngwa anyị wụnye mmiri ahụ n'ebe anyị na-eche mmiri ahụ mmiri ahụ ga-abụ ihe jọkwara njọ ịṅụ aṅụ n'ihi na ebe nchekwa mmiri anyị abụghị ihe dị na ụzọ o kwesịrị ile anya nke ọma ị ga-ahụ ọtụtụ mgbe ọ bụrụ ndị na-awụnye mmiri ha na rọba ma ọ bụ ihe nke a na-eji eche mmiri ị ga-ahụ ọtụtụ mgbe ihe dị ka otu ọnwa maọbụ ọnwa abụọ ịwụpụ mmiri ahụ n'ime rọba ahụ nwee ike manye aka n'ime rọba ahụ ị ga-ahụ na rọba ahụ akụkụ rọba dum ebe ahụ na-eche mmiri ga-abụ ihe ga na-achị mgbu nke pụtara bụ na na nje ọrịa ndị na-akpata ọrịa enwe n'ike ndị nọ na mmiri a enwe n'ike na-eto na ahụ rọba ahụ nke ọzọ bụ na ewunye mmiri anyị hapụ ya ọtụtụ mgbe anyị ga-ahụ na mmiri a ga-enwe ike laa ụsọ nke pụtara nụ na mmiri a nke anyị hụrụ mkpọrọ ezi mmiri bụ nke na-adịghị ụcha dịka o kwesịrị n'ihi na ọ bụrụ na mmiri a dị ụcha dịka o kwesịrị ọ gaghị enwe ụsọ ma ọ bụ ụmụ mpirimpi ihe ndị ga-anọkasị na mmiri a ọha na eze na-ege anyị ntị site n'ọnọdụ ọjọọ ndị dị otu a ya mere onye na-ege anyị ntị n'oge awa anyị na-arịọ gị ka ị nwee ike tinye uche n'ọlụ na ọnọdụ ihe gbasara ahụike gị site n'idota ogige gị ụcha site n'idota mmiri nke ị na-aṅụ ụcha site n'idota ihe oriri nke ị na-eri ụcha ma site n'ụzọ dị otu a bụrụ onye ga na-enwe ike ime ihe dum nke ị na-eme ka ụbọchị onye ọma na-ege anyị ntị ndụ na ahụike anyị dị anyị n'aka o nweghị ihe ọzọ anyị ga emebi ezi ndụ ma nwee ahụike n'ụwa ma ọ bụrụ anyị enweghị ezi nlekere anya n'ogige anyị ya mere anyị na-asị gị tutu anyị abịa n'ụzọ gị n'ụbọchị na-abịa abịa nọọ nke ọma nwee obi ọma ma nwee ezi nchekwa nke ahụike gị ọ ga-enye gị aka nke ukwuu ndewo nwanne anyị nwoke azụbụiko mmụọ ọnụ chineke gọzie gị chineke nye gị amara chineke nye gị ịhụnanya na ihe lili na-eme n'ime ụwa nke a imeela ka ijizie anyị ozizi ọma nke ahụike ka udo chineke chia n'ime ndụ gị otu aka ka anyị ji na-asị igbu ọma na-ege ntị deredu ka anyị wee wetara gị abụ ọma ndewo kpatara ọzọ ka m nwekwara niile site n'ogige atụrụ ga agaghị mbidotekwa ndanwu ha ga n'ụgbọ ọlụ otu ime atụrụ ọzọ ka m nwekwara otu otu onye ọzọ ka otu igwe ka igwe atụrụ ka otu onye ọzụzụ atụrụ onye ọzụzụ atụrụ atụrụ azụ ka m na-esiteghị n'ogige atụrụ ndị ga otu ime atụrụ otu seventh day adventist church Choir ụmụọka ya unu emeela na abụma nkunu nyere anyị n'ụbọchị taa ka udo chineke chia n'etiti unu n'aha jizọs amen mara na Ozioma nkịta anyị nwere ike ige ya na 15.44 kilohertz 15.44 kilohertz bụ ebe ị ga-etinye wee gee Ozioma nkịta marakwana ị nwere ike ige na pọdkastị anyị na www. awr.org gị tinye asụsụ igbo ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ụmụnne m n'ime kraịst ndewonu eji m okwu kekọrọ ụlọ anyị niile dị ike dị mma ekele na otutu dịrị onye nwe anyị jizọs kraịst amị oge ruokwala ọzọ mgbe anyị gachi ịnụ okwu ke chineke n'ụbọchị taa nwajarịọ ka iji si ike bịa nso pụta ndị enyi gị ndị ezinụlọ gị ndị ji olu igbo na-eme ka unu mara okwu chineke la ndụzọ niile dị iche iche n'oge awa ana m echọta iwetara m akwụkwọ ndị eze nke abụọ ndị eze ka abụọ isi ise ọ ga-eme mma anya ịgụ amaokwu nke abụọ na nke atọ ndị siria apụwo na-eche n'ụsọ ndị na-apụnara mmadụ ihe wee si n'ala Izrel dọta otu nwa agbọghọ nta n'agha o wee nọọ n'iru nwunye na-eme ọsị sị nwaanyị nwe ya ọ ga-adị nnọọ mma ma sị na onye nwe m nọ n'iru onye amụma nke nọ na Samaria mgbe ahụ ọ ga-eme ka o si ya dị ọcha soro ndị ya zukọta ọ ga-eme ka o si na ekpenta ya dị ọcha soro ndị ya zukọta ka anyị kpere chineke eluigwe imeela n'ihi ụbọchị keta imeela n'ihi ụmụ gị ndị lezukọkwala ịnụ olu gị imeela n'ihi oru gị onye lekwadokwara iji kwa miniti ole na ole mee ka ụmụ nụrụ ma ị chọrọ ka anyị nụrụ kpughee onwe gị gwa anyị okwu site n'okwu gị mmepepe anya anyị abụọ tụ anyị ga-enwe ike ilegide oke nwe dị iche iche nke si la chapta na fọta ka anyị amaghị chi anyị ndị anyị checha anyị amarala kụziere anyị nwere ozuzo na owuwe anya ka anyị wee nụ karị nweekwa ike ite ile ọrụ wee si otu a bụrụ ndị nketa nke ndụ ebibi mgbe ga-ebịa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ụmụnne m unu emeela na ndị eze nke abụọ isi ise ọ bụ akụkọ banyere otu ọchịagha nke ndị siria a na-akpọ Neman ọtụtụ ụka nọ n'ebe a Neeman ọ bụ onye isi ụsọ ndị agha eze siri onwe ga-ehụ laa nke mbụ isi ise n'ebe ahụ akwụkwọ nsọ sịkwala nwoke a dị ukwuu lọọ dị ukwuu n'iru onye nwe bụrụkwa onye a na-ahụ iru ọma n'ihi na ọ bụ n'aka ya ka Jehova nyere siri ya nzọpụta nwoke ahụ bụkwa dike nke bụ dimkpa Neeman bụ dike nke bụ dimkpa ọ dị ike ọ bụ onye agha adịghị ka ọka mbụ n'ihi na ndị Izrel kpara agwa ọjọọ Chineke ekwere onyela aka ndị Siria Neeman na-abụrụ onye isi ụsụ ndị agha Siria Chineke egwere Izrel nyela aka ya emere iwu ma ọ dị ihe merenụ planga m gụkwarala amaokwu kembụ lala ala ya ọsị ma ọ bụ onye ekpenta bekee sị "Bọt igbo sị ma dịghị ma ndịlandụghị ma ndịlandụghị ọ bụghị ọ dịghị onye akwara aba ghara ịhụ ezi ure abụghị ndị ka anyị ka otu onye ka ọ da karịa nwanna m nwoke asị la nkopo dị onye dị onye dịghị mma gị ma ka gị ọ bụgịrị Neeman bụ dike bụ dimkpa Neeman bụ onye isi ụsọ ndị agha ma o nwere ma maka ya bụ maka ya bụ na bụ onye ekpenta amaghị m otu ya nwanyị nwaanyị ya ji nọ n'ihi onye lala isrel onye ọbụla a bịara hụ si na ekpenta achala ele ihu ndị nchụàja egbere hụ ejidele uri na eh, tumi wee leta sịla ọbụ onye ekpenta a ga-echụfuela ebe mmadụ ọ gaghị ịdụ ndị mmadụ ebi mala siria mafọ moto mala lewenna ụra ka ọ bụla onye eze ndị dị ihe ya agha amaghịla ọbụ onye ekpenta ekpenta ta e, ọ gbara ya mgbe lọdfụ ga-agawa agha ka ọ bụ nha ya na ndị Izrel e nwere mmekọrịta na ekpenta gbara ya taa Chineke gatala aka nwatakịrị dọtara gosi nwa o ji bụrụ ma ọ m ma hụ anya bụ la Jehova amala ha ọ o ji eji ụzọ dị omimi alụ ọlụ dị egwu na ịma nwere ma bekee sọ bụ big bot amaghị m maka ihiri nne nọ n'ime ndụ mala agụụ ma ka ọbụla gị nwere ọdụ onye pụrụ igbo ọdụ onye amụma nọ n'Izrel ma ma ndị n'ime ndụ ndị mkpa ịgbanye ma gị nwere ike ịbụ mgbala mụrụ okereke mma gara oke oriọna mma keghi mma keghi nwere ike ịbụ libu oche baba ejighị ụka gị emekwu soro mmụọ gbuo mmadụ soro mmadụ gị ikpe o nwere ike ịbụ maka keghi, ịbụ ezigbote onye ụkọchukwu ịbụ ezigbote onye elda ịbụ ezigbote onye nnenye ma ejighịla ụkwụ ejighịla aka ka ọ bụ maka gị ka ọ bụ maka na ịma na maka ya bụ lọbụ onye ekpenta onye chọọchị ama m ka ikpe dị ma ndịlandụ Neeman bụrụ ọchịagha nhiri nne onye a na-asọpụrụ eleghị anya ịbụla eridala chọọchị eleghị anya ịbụ katkist eleghị anya ichizuola nne eleghị anya ikpuola efere ma ọ bụrụla apọ eleghị anya imeela ichela elda ma ọ bụrụla ndị baịbụl eleghị anya ama m ka ị dị ikpe imeela si chizuo chi echichi ndị ahụ ịda agawa akpọtụrụ ma dị mma ka gị bụla ọdụ ncheke ka ka gị ike ka ọ bụ ma n'ihi imerime n'ime ndị mmadụ ọdụ ncheke ka ka ike nsogbu nọ n'ime ụwa anyị bụla ndị mmadụ adịghị ihu eziokwu kwuo ya ndị mmadụ adịghị ihu eziokwu la ya otu nwoke onye odee onye ọkachamara adakpọ Frederick Nietzsche ọ sị lee eziokwu ọbụla a gara kpuchigide nwe dịghị ikwu ukwu lee ya nọrọ loji adịbe ndị bekee dakpọ eziokwu ọbụla a gara gwere mkpụrụ sachigide gwere ikwe kpugide ya oziokwu a gara zụtuo ezụtuo chọọ igwefụta ya ọ ga-oge eji adị poisonous oge ivu ọghọm ịdị ịzụtu eziokwu eleghị anya n'ihi hụ ịchọchị ị chọghị ka eziokwu hụ ndị niile dughị eduga na ịchọbụ ndị na-esi wee yesa yesa yesa ume elu mel yesa ọ dịghị onye dịkwa ịchọ ikwe ka a kaara ya ebe ọ dị imela amaghị ọ bụ ka ọ bụ ụmụnne m nwoke ụmụnne m nwaanyị n'ime okwukwe na-eme a na-enwere ma ka ya bụla ọ bụ onye ekpenta ka ọ ka ndị mmadụ esoghị oyi n'ime okpukpe chi anyị ndị maka gị ọ bụla gara mmadụ emegheteghị ihe ya aga asị siriri werere ma aghụghọ adịghị so otu iji chọọ iji ghọgbuta mmadụ dịghị maka gị amaala edile wewee zaa ahụ sịla mmadụ tega ego ebe a gbaa apiriko bịa gha ụgha riekwu eziokwu rakasịa ogologo ire ma ọ bụkwa otu a ịbụ onye ịbụ ịbụ chairman ịbụ elda ịbụ kayi ịbụ kayi ịbụ gọvanọ ịbụ prezident ma ọ masịrị gị zaa dị mma kedịla ndụ ama m na anyị gara n'ụlọ ụwa ma onye nwe anyị agbafụtafụghị anyị n'ime mmehie ọ gbafụtara anyị pụọla mmehie so ọ dịghị otu ị gakwasị iji ilite ikpe beregasị chineke ịmara nnara bụ m so onye ogbenye m sị ịwa ahụla afụla afụ ubido oke a na mgbe jizọs si nwụọ nwa bụ ta ịkwala asị na awa ahụla afọ afụ dị mma nke dị n'ime ndụ ọ dị mkpa dị ịchọpụta ma ga-enwekwa ike gbakwuru onye nwere ike ịzọpụta gị ime ma ọ dị ebe m gaji nne ma na anyị ahụla mma ndịlata ya o vukwa mmanya ahụ dagaje devu agha O vukwa mmanya ahụ daalụ nwaanyị ya O vukwa ma ahụ dagaje otu na-agbo ji vuru maka anyị dụkwa aga n'ije anyị vukwa ma anyị wede agaje ama m ma n'ihi na ọ gara agha n'Izrel akwụkwọ nsọ si lọdụ nwatakịrị agbọghọ bịara ọ dị nwatakịrị adọtara were agha vurulọ nwa ahụ nne ewu ewolọ ya ghọọ onye nnọlake na ịma na-enyere nwaanyị ya aka nwa na eleghị anya ahụla otu nne ya ukwu jide emela ebe di ya nọ eleghị anya dịka nwa azụrụ ndị Izrel ọ hụla nna ya ukwu otu ihu ya jide eme eleghị anya ọ hụrụ na ọ dị itisi uwe amị eleghị anya ya hụ ọkọta azụ ya ya hụ otu o jide acha eleghị anya nne ya ukwu nwere ike kọtụrụ ya eleghị anya n'ihi na ọmụnwa azụma azụma o gwerela anya lekpuo otu mmekọrịta dị n'ezinụlọ ya nọ n'ihi ọrịa na-eme nwa ahụ asị nne ya okwu ọ ga-adị nnọọ mma ma a sị na onye nwe m nọ n'iru onye amụma nke nọ na Samaria unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio otito ọjịja mma na nsọpụrụ dịrị aha chineke onye kere eluigwe n'ụwa na ndụ onye mgbasa ozi nwa aka mma imena na ọma nke iwetara anyị n'ụbọchị taa imeela nwa chineke tere mmanụ onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke chọrọ ịjụ anyị kọrọ na ekwentị na 0706 363-7224, 0706 363-7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org tinye asụsụ Igbo ka bụ ebe ị ga-ege oziọma nketa na pọdkast anyị mara na adresa anyị n'ikuku bụ 15.44 k kilohertz 15.44 kilohertz chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary guine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo